chigharịa kwa mbọsị kwa mbọsị ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na nkuzi ezana ezana ugochi tubelu onye ọma na ọrụ ikike onye mgbasa ozi ozi ọma ọdịnala gaba n'ihu ezana ugochi tubelu onye mmanya je eme ọnụ ọdịnala bụ ụzọ ndụ gaba n'ihu

igbo si anyị rapụ nke anyị na nke ọma na ụmụ ọdịnala igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụ mụ nwa bụ efi Eze-Ana Ugochi tubelu Oraifite na-anọ n'isi ya maka ndị ọ bụ bụ izizi ha na-afụ m na soshal midia maọbụ n'eziokwu tv kpọọ m Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na Oraifite abụ onye isi nchụàja na Ugochi tubelu ọdịnala na tempụl anyị na-agba afa gbaa afa miri emi nwekwazị ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye isi nchụàja ọdịnala restoration prayer ministry bụrụkwazị onye mgbasa ozi ọdịnala Igbo so you can call me an ọdịnala evangelist I will answer my mission is to help people live better life n'ụbọchị taa n'oge awa nke eziokwu isiokwu anyị bụ ndị mmiri the water people are not responsible for your failed relationship or marriage. ige ntị na nkụzi a iwu learn a mana bifo anyị gaba n'iru o nwere ọkwa dị mkpa ọkwa dị mkpa bụ echefuna na aja anyị na-achụ n'igwe nke ọnwa disemba ka na-aga n'iru anyị ga-achụgide wee ruo n'ọnwa disemba disemba ejegori m n'ụtụtụ a na tempụ jee chụọ àja gaa ọfọ n'isi ndị enyi anyị niile ndị sonyere anyị na àja ndị na-esonye na-aja amadugo ka esi eme ihe mana maka gị bụ onye ọfụ ihe ị ga-eme ka ị wee sonye na-aja abụ ịfọwọdụ ya tri prayer request ime ka donation token to the nọmba. number ịchatizie m na WhatsApp agwa gị ọda details anyị need from you in order to book you aja mbụ na na-aja ịpụta ihe ike dị na aja a na-achụ n'Igbo. anyị anaghị esho testimony maọbụ ọ ọrụ na soshal midia maka ọdụrọ dụrọ necessary ọ bụrụ ihe anyị maka ya wee bịa a ka ndị ya na ike dị n'aja a na-achụ na-esigo n'aja bụ ndị ọtụtụ ndị mmadụ elu n'ọnwa gara aga ka o mere zarịlị two years anyị bidoro aja gaa iri na igwe a yes ọ nwere ndị na-eso na aja since that time wee ruo now in fact as we speak ogo ndị buku 2024 niile so ọ bụrụ na iso isonye na aja ihe anyị na-eme we anyị were ya tripụrụ ya rekwesị anyị debe na-achụ àja na-ekwubi okwu na-aga ọfọ n'isi gị ụbọchị ọbụla gaje na ọnwa anwa agwụ ụbọchị nchịkọta ya anyị na-eje na mmiri chụọ àja mee saraka bịazie n'elu ala na tempụl chụọ àja to entities of powers n'afa gị bugwazie ebulu wee mee saraka aka tie yu nwanne chụba aja maka na aja karịrị ọgwụ ya ndị ike dị na àja nọọsụ aja bụ ihe ị kwesịrị ịna-achụ yes Chidinacha nke a bụ ofu nke ọzọzi bụ ọ bụrụ na ị na-esonyere m n'eziokwu tv na ọ na-eziokwu tv ka isi anụ olu ọ bụrụ na ị laikiri nkụzi ya anụ taa ị chọrọ ịnụ ya ọzọ ma ọ bụ ịtụsara ndị enyi gị ozi gbasara ihe ụta jee na ma YouTube chanel Ogbuefi Eze-Ana Ugochi n'ọrụ na Oraifite ị ga-afụ nkụzi a ị ga-afụkwazị nkụzi ndị ọzọ karịrị over 1000 lectures nkụzi niile anyị na-akụzi n'ọdịnala Igbo ụbọchị ọbụla nke bụ eziokwu na onwere nkụzi ọbụla ihe ọbụla ị chọrọ ịma gbasara ọdịnala Igbo adụ na chanel ọ bụkwa nọ na chanel a na eziokwu tv ka isi awọchi anyị onwere nollywood muvi ọbụla ịwọchiri ịlaikiri ị nwere ike ije na awa YouTube chanel Ugochi tubelu muvi productions ịwọchi e anyị ọzọ ma ọ bụ ije na eziokwu tv great movies ịwọchi e ya ma ọkwa na ọ bụrụ na Igbo muvi ka ịwọchi na eziokwu tv ị ịwọchi ọzọ jee na eziokwu tv nollywood movies na youtube wọchịkwa anyị na-anụ onu anyị na-agwa ndị mmadụ maka eziokwu tv ọ bụrụ na ị na-anụ onu anyị from youtube facebook ma tiktok shia ya o nwere ihe ọ wepụ n'ahụ site n'ụzọ dị etu anyị ga-eme ka ndị mmadụ nụkwazi from the horse's mouth ka ị na-ajụ anyị anyị ndị na-esonyere anyị live na-eshi ya ka ị na-eme nke a ka Chukwu Okike pụrụ ime ihe niile gọzie gị n'ebe ọ dị ukwuu ya gazie den ka anyị batazie na ya bụ nkụzi anwa anyị ji maka ya wee bịa nke ọzọ ọ bụrụ na ị na-esonyere anyị na-echọrọ igota dikoda satview dikoda ebe ị ga-enweta eziokwu tv all free to air ị nwere ike imekwazi ọda through me ị ga-enwetakwazi ya bụ dikoda ị ga-enweta ọdịnala chanel a ị ga-enwetakwazi over 60 other channels yes ihe ahụ ị na-akwụrụ ụgwọ na uh, subscription na other decoders you can actually watch it free na SatView decoder ọ bụrụ na ị chọrọ isonyere anyị na ịchọrọ ime ọda ma ọ bụ na ịchọrọ ka a gbara ha afa miri emi ma ọ bụ na ịchọrọ isonye na aja anyị na-achụ n'igwe kpọtụrụ m n'ekwentị ka m chọrọ ịkpọ 08138243871 I repeat 0813 8243871 ka Chukwu Okike pụrụ ime ihe niile gọzie gị n'ụbọchị taa ka anyị gaba n'ihu na nkuzi anyị ji bịa nkụzi anyị ji wee bịa ga-atọ ndị mmadụ na-agbụ n'ụbọchị taa maka ignorant is not mana ihe anyị ji ewepụta ego na-agbasa ozi ọma ọdịnala abụ ka let the bandage fall for your eyes so that he will marry the truth and only knowing the truth we set you free isiokwu anyị ji wee bịa bụ ajụjụ ndị mmadụ na-ajụ wee na-ajụsị ndị mmadụ na-ajụkwazi na-asị ndị mmiri ọha dị responsible for fair relationship and marriage and other predicaments ndị mmadụ na-enwe ọtụtụ ndị mmadụ na-abụ mgbe ọ bụla ihe mere ha ihe dị anya mere fa ha sị na ọdụ mmiri ntị aṅụ na ngwụ na nkwụ na-abịa maka na m si olu ihe nna achọ ịkọwala gị bụ na ndị mmiri adịghị responsible for ya all ya predicament nke bụ eziokwu bụ na ya e, ọ bụrụ onye ọbụla bụ direct onye mmiri enwere ndị bụ direct onye mmiri nwee ndị bụ indirect yes enwere so many things nwere ike ịnwetara mmadụ mpịawa azụ ihe dịka ọ bụrụ na ịbụ onye akpọrọ ọrụ ị na-agba ọsọ ije n'ihu ọrụ gị ọ ya ebutere gị mpịawa azụ ama eji m n'aka n'ịnụgo akụkọ gbasara Jona Jona bụ onye akpọrọ ọrụ ọjụ na ọma eje n'obodo ibe ka ọ ga gwa ha ihe Chukwu Okike gwara ya kwuo Jona wee sị mba na ya ma eje na ndị a dịzi abụrụ ka ha nwụọ n'ime mmehie ha na ha enweghị ntị wee pịawa Jona Jona azụ Jona wee jee ya by fire by force ime ebe Jona ihe mere Jona bụ na Jona jụ ọ ma eje wee gbawa ọsọ chena ọ gbawa ọsọ ụdị ị na-agba yes gị nwa na-ege ntị yes ụdị ọkpụkpọ oku a kpọrọ gị na-agba ọsọ maka na ị na-ege ihe mmadụ ya ekwu my brother my sister jee n'ihu ọlụ gị ije n'iru ọlụ gị ebe ahụ ka ị ga-anọ wee debe ude idewe ude ọnụ kwuru njọ ekwuo mma I'm a living witness ka ihe nna achị kọwara gị na Jona gbabara ọsọ wee banye n'ime ụgbọ ka ọ na-agba ọsọ ebunu mmiri na ụdị afụbeghị ya mbụ wee tụba ndị nyu ndị mmadụ n'oge ahụ nwere akọ na uche wee sị mba na ebunu mmiri ya na-atụ n'ụdị iche maka na onye amara ebe mmiri si bido mabụ ya agaghị ama ebe ọ nọ na kwụsị ha wee sị na ha ga-efe nza ee eh, na ihe a na-eme taa dị iche na ihe a gosiri na iwe chukwu dị na-arụ ha ha wee fe nza so yuzuo na nọmba 6 mgbe ọbụla ị fụrụ na ụfọdụ ihe na-eme n'ime ndụ gị agbachi na nkịtị mmanụ na o nwere ihe kọsụrụ ya na osu na okwute afa ya o nwere ihe nwere ike ị na-eme na famili be nna gị gbara nkịtị ma ọ na-eme n'ime ndụ gị gbara nkịtị Eh, ebe anụ ukwu si wee gaa ebe anụ nta si wee gaa ebe ahụ ga gị nwere onwe si wee gaa iwe problem o nwere ihe na-aghọta ịgbago mbọ niile ibe gị na-agba mee ihe niile ndị mmadụ na-eme ijekwuolu ụgwọ ọrụ ihe efuo eboghị ya ịkpọsa ahịa akpọsa ịdị elele adị na-enwe mpewa azụ dị iche iche ime elu ma na asị a na-akpọ gị ịbụ nwaanyị ị na-eme ihe niile ị kwesịrị ime dịka nwaanyị a nọrọ ọfụma mana a na akpọghị asị ịbụ nwoke eme elu a the same iwe jụba esekere ihe na-eme ịgbara nkịtị no smoke without mgbe ọ na-emezi etu a ije jụọ ese ọ dị ihe na-etu a na-eme na ndụ uju na na ndị gbara anya na-edọ n'ime ụgbọ wee sị mba na nke a pụọ na n'egwu ha wee sị ka ha fenza eme ihe ifenza ifenza wee gbaa afa o nwere ihe anyị na agba iju ogu na anyị na-agba afa o nwere afa eyi agbagide agbata mmadụ na-abụ asị ka a jụọ ogu ka a mara onye ya ogu ma ị ghọtara ya ọ ịgba afa ka ọkwa a gwara m gị na ịgba afa nwere ụdaba ndaba m that is all the many faults ha wee gbaa tụọ onye bụ ogu o wee ma Jona ha wee sị o Jona ọ maka ihi gị ka eji chụnye niile n'iyi in order to save themselves ha wee tụba Jona n'ime mmiri ngwa ngwa ha tụghajira n'ime mmiri ụkwụ ha wee derutu eburu mmiri kwụsị mpịawa azụ kwụsị ịfụnanya enwere ike iji maka gịnwa yes gịnwa nwa akpọrọ ọrụ na-agba ọsọ enwere ike iji maka gị na-apịawa ezinụlọ gị azụ ị nwere idea yes gị nwa bụ nne akpọrọ ọrụ dịka onye e, e, na-arụ ọrụ nwere ike ịbụ n'ụdị eze nwaanyị ma akpọ gịnwa nwa bụ nna dịka aka ji ọfọ ị wee na-agba ọsọ ịbọrọ na-enwere ike iji maka gị na-apịawa ezinụlọ gị azụ inwere idea ihe eji apịawa ezinụlọ gị azụ bụ ka agbanyere gị fim ka ị wee jụọ ese e nwere ike ọ bụrụ na ụmụazị abụ ụmụazị a ga-esi na ha wee ficha anya mmiri ee anapụ ha dia glory anapụ ha dia grace maka gị <laughs> o nwere ihe ịghọta n'akụkọ Job a n'akụkọ Jona o nwere ihe ịghọta <laughs> ị na-egekwa ntị na ihe m na-achọ ịkọwalụ gị bụ na ọ bụrụ na ndị mmadụ eyuzuru akọ na uche ha wee tụba joda na mmiri aka teyu yu ha niile nwere ike na n'iyi because of wrong positioning enwere ike mpịawa asị ị na-enwekara abụrụ because of friendship onye gị na ya bụ enyi ma ọ nwanne gị jụrụ na ọma eje n'ihu ọrịa ka mmakwanụ ga-atụ ihe m ama atụ mụ na ichefu ihe m kwuru taatụ mma ịfụrụ e na o nwere mango ya abụ mango chara acha mana e nwere ọda mango wrong positioning bịakwa nọrọ too close to mango a chara acha e nwere ike achọ ka aghọtuo nke chara acha nke a chara acha because of wrong positioning ada amara m ihe ị na-agabiga my brother my sista e nwere ike mpịawa azụ ị na-enweta taa ọ bụrụ as a result of wrong positioning the friends keep ụdị nwanne ị nwere nwee nwanne gị agha nwere ọkpụkpọ ị ya jere ihe ọrịa ka iso na ndị na-akaju ọrụ na-akpọ ya ọgba nje iso na ndị na-asị ya mbakwa sista emekwana brọda emekwana <laughs> ọ nwere mgbe tarị ya abịa fifidarida pịara awa pịara mkpara so ọ bịazie mgbe ahazi ometụ imi ometụ anya agba nne nwere ihe ịghọta na akụkọ Jona nkọ Jona ka a n'obodo obodo ibe Jona wee na-esi ọnwụ ka azụ gbọpụta Jona Jona wee na-esi ọnwụ ya ama eje wee jee n'okpuru osisi ka o wee nwee ndo ime ihe merenụ forces of nature wee destroy ya na tree osisi akpọ <laughs> mgbe mpịawa azụ gị bidoro forces of nature can destroy ya living nte because of mpịawa azụ gị ị nwere idea o nwere ihe ị na-aghọtara akụkọ Jona ị na-agụ baịbụl mana ịdị aghọta atọkwa ngwụta ahụ yes maka na etu o si wee mmadụ etu ịmadụ e wee dusụọ ya ehostri nyere Jona shelter maka mpịawa azụ Jona mgbe the hotness karịa ọ bụrụ mmadụ gwa Jona ya jere ihu ọrịa my brother my sister mama ihe na-agabiga mpịawa azụ bido ọ na-eme gị ọ na-eme ndị ọzọ danye na ijere ọrụ nke ma ihe kpatara ya ihe kpatara ya bụ na na o nwere onye ọ bụ na gị nwa yes gị nwa na-ene m anya ga-ekwubi okwu udo onye anwa chọọ ya na-ejefe nwa ministri to another no result ọ bụrụ na ike ndị akpọrọ ọrụ agwụna mana ọ na ọ bụrụ onye anwa ga-ekwubi okwu n'ime ndụ ha ka ọsọ na-agagharị nwa ndị dibia to another na-agụsị nsus isi na nke dibịa nke anyị na-eje na nke onye nke ọzọ ọ ga my brother my sister ọ bụrụ onye asọm ya ị ga-eje n'ihu ọlụ gị maka na o nwere onye ọ bụ na ọ gị ga-ekwubiri okwu mgbe onye a na-akwụgharị na-asị chineke kedu nke m ji wee dịzi iche na-ebe arịrị na-akụ ụta onye na-eto anaghị asị kedu nke nke m ji dị iche na-ebe arịrị a ga-abịa na-apịawa gị nwa asụ kwesịrị ịga n'ihu ọlụ gị ka ị wee zute onye na-eto a na mgbe mkpa ka i e wee kwubie okwu maka iyi ya gara akịwa gị azụ ị nwere ike bụrụ onye kpọrọ ọrụ enwere ike ka ngwa gị enwere ike ọ bụrụ na ihe na-enye gị obi aṅụrị n'ụwa awụ releshọnship gị ị na-eche ihe ya apatị na ya ekwu ya frend ga-ekwu enwere ike ihe na-enye gị obi aṅụrị abụrụ ya marriage weda bụ ibu nwoke ma iwu nwaanyị ana m achọ ịkọwa na forces of nature nwere ike crash na ya marriage ihe a chọrọ ime gị achọrọ ime nka nka mmadụ achọrọ ịnapụta ndị na anwa na-enye gị kọmfọt achọrọ ịnapụ ihe obi ụtọ gị achọrọ ịnapụ gị ihe ha mee na ime eje n'ihu ọrụ ịghọtara ya ụwa dị imirimios na nwata ndị kwuru ihe omimiri mana ihe ị mara what you don't know is only a mystery to you na not all ị mara ihe ihe eji eme ị nwere ike ị na-ebulem ya dibịa ma ọ na-ebulem ya spiritualist mana ọ maka na achọpụtabụrụ ihe nsogbu gị ị nwere ike a na-ewu nwa mmiri ị na onye ndị mmiri ghọtara ihe na-ekwu yes o nwere ike ihe mpịawazi azụ ị na-enwe abụrụ ihe si n'iyi ụwa gị ị nwere idea nwere ike na iyi ụwa ị ṅụrụ n'ụwa mbụ ga-abụrụ na na ịbịa n'ụwa ọzọ na chukwu ogige si were ụkwara ngwa ọrụ na ị ga-ejere chukwu na mmadụ ozi na ị ga-abụ servant na a ga-esi n'aka ụzọ ọtụtụ ndị mmadụ na ị ga agbụ dibịa mgbọrọgwụ na mkpa ahịfịa maọbụ na ị ga-agba onye nchụaja maọbụ na ị ga-agba aka ji ọfọ na ịdị redi ya taịm maka ọdịmma ndị ọzọ e nwere ike ọ bụrụ ihe ị ṅụrụ ịbatazie n'ụwa watọwa ụtọ ichefuo ihe ị ṅụrụ okere ka ị ga-esi lụta ebe ọ bụ na activate bụrụ ya spiritual mind I mean ya spiritual maka na ọ bụrụ na activate ya spiritual you gị na ụmụ mmụọ na-enwe board meeting gị na ụmụ mmụọ nwe mgbụrụ ji akpa nkata mgbe aha ka ụmụ mmụọ ga-eji rụtara gị onye bụ ihe a tụrụ anya n'aka ka ime iche na ịzụ ọkpụkpọ oku iche na ọ dị isi iche na ka m gwa gị agwa gị ihe onye akpọrọ oku na-asọfa ihe dị sọpraịz o nwere bịa nụrụ nwa m na ife ife bịa ịghọtara ị nwere ike ịfụ onye akpọrọ oku ana ekwu maka onye akpọrọ oku ka m gwa nwantịrị mara e nwere ọtụtụ ndị akpọrọ oku jụrụ na ha ma eje n'ihu ọrụ ha ewee e nwee deficit ewee nwee shotfọl hmm? o nwere ndị akpọrọ oku originally from bed na-akpọrọ onye oku na ọ ga-abụ onye a ga-esi n'aka ya tọọ imirikite ndị mmadụ na-abụ from bed akpọrọ oku e nwere ụzọ dị iche iche eji akpọ mmadụ dịka nsikwu na o nwere ndị akpọrọ oku dịka aka ji ọfụ nwere ndị akpọrọ oku dịka onye nchụaja nwere ndị akpọrọ oku dịka onye mgbasa ozi ụfọdụ nkwara ike inwe dua pozishọn azin akpọ ha n'ụzọ dị iche iche mana from bet ichefu ihe ekwu na akwụkwọ Aịzaya na-agwa Aịzaya na mgbe ọ nọ n'afọ nne na mmara so e nwere ndị akpọrọ okwu site n'afọ nne ha ịghọtara ya ọkwụghị na-ege ntị na ka m gị akụkọ o nwere onye a na-akpọ samson samson bụ onye akpọrọ okwu yes ije gụọ akwụkwọ ya na agba ochie na old testament ị ga-afụ na onye a na-akpọ samson na-abịarụzie nne ya ozi na ọ ga-adị ime na ọ ga-amụta nwa na nwa a ga-abụ onye nzọpụta wee nye agbụrụ ya n'aka ndị na-akpagbu ha eziri ya n'ozi wee gwa nne samson si ya na amụrụ nwa agụba agakpọrọ ya n'isi ịfụnana onye agbọrọ ọrụ from bet e nwere ọtụtụ ndị agbara ọrụ ka mmakwalụ ga-atụ mgbe jizọs ndị ụka ọbịa eme ihe njikwa otu baịbụl mma eji n'ihe ma wee mara gị atụ mgbe jizọs ndị ụka ọbịa bịara ọ nwere ụfọdụ ndị original people ọ kpọrọ 12 disciples 12 apostles kpọọ 72 ọkwa eziokwu den o nwere ndị akpọrọ ọrụ nwee ndị bụ na akpọrọ ha ọrụ oruo oge ọrụ setil ha gbaa ọsọ ịghọtara ya n'ime ndị anwa gbachara ọsọ mgbe ọrụ setil mana o nwere onye a na-akpọ o nwere onye a na-akpọ eh, um, eh, Cyril yes um, onye adịmatia yes ị ga-egote akụkọ ahụ mgbe a sị na Jizọs na bụ obe na-aga na Gọlgọta ịghọtara ya ime ihe nji e amadụghị atụ ka anyị jiri nkụzi ahụ ịma na stori anyị maghị amadụghị mana ihe na-achọ ka imebe ahụ niile ege ntị na o nwere ihe chọrọ ịmụta ya bụ stori ihe na-agụ Baịbụl na-epik the point the lesson there the lesson ndị ya bụ na josef onye almatia na-aga na gogota wee fụ nwoke a mesaya ha a na-akpọ jizọs akpọrọ ya ọrụ osoro na 12 apostol osoro kwụ na 72 Disciples, mana o ji aka ya prezenti onwunye na n'ihu ọrụ ka ọ wee rụọ ọrụ ịghọtara ya so o nwere ndị ji aka pụọ eze onwe ha ọrụ ọ bụrụ mmadụ kpọrọ ya mezaya ha jizọs ya kpọrọ kwuru ya bịa nyere ya aka pụọ obe ịghọtara ya mana o ji aka prezentị onwe ya etu a ka ọ dị n'ọkpụkpọ o nwere ndị orijinali na-akpọrọ ha ọrụ mana bikos ọf na ndị akpọrọ ọrụ narị skus enwee nwee vacuum o nwere ụma ịghaji onwe kere ebe tatuwepụ apọsụl ndị otu na-eso jizọs nọ kedụ ebe 72 disciples ya nọ ha niile emebe gịnị adarigo Ben Johnson denụ bịa bai kreti vacuum na nna ha ukwu na-egbu obe nwere ebe afụrụ ha ọ vacuum ahụ ekretiri ka anọda pesin ji wee nwụbezi eme catch out ihe nna achịkọwalụ gị na enwere omirikite ndị agbara ọrụ gbara ọsọ andọ maka na ndị agbara ọsọ anọrọ n'ihu ọrụ ka ụfọdụ ji ejiri aka prezentị onwe ha to become ka bụ story for another gịnị ka achọ ikwu na ya enwere ndị bụ mpịawazi ị na-enwe nwere ike ịbụ ihe si n'iyi ụwa gị o nwere ike ọ bụrụ ihe ị gụrụ n'ihe aka ihe eme ị bịazie n'ihu ọrụ bụ gross material na this world i change mind maka na ofe zuru nri ịghọtara ya ị nwere ike ichenjiri mind maka ihi na ihe ndị mmadụ ga-ekwu ịnọ ya kọmfọt zon maka na onye ahụ dị amara onye ihe onye na agabiga ị nwere ike ị na-atụ afịa afịa ha na-agarị gị ị mara ozi na o nwere onye na-akụ ọta onye ị kwesịrị ịga je kwubiere okwu nke bụ eziokwu bụ na bido na mụnwa awere onwe mmadụ bido dị na mgbe nka ebidoro m sobe ụzọ fewe chukwu na usoro nsọmalụ na ụdị ndị ụka mgbe m bidoro from Brocozary eh, eso mme ma anniversary ma ihe niile a na-eme mee ma kọngres mee everything so na-eli dịkwu na na ebere ịghọtara ya na-eso na-eje kọngres from there mba region of and so on and so forth wee gagide wee jee ma charismatic ma ma Bible Society blu ami and rest of mana ihe niile a na-eme one thing ndị mmadụ na-etesify even from den. my charismatic of teaching ọ mburubuta ụwa so mana mgbe anwa mgbe a bịa mgbe izi agwara m na m nwere ọkpụkpọ oku olugo ebe ebe 20 something years ago yes ọ bụrụ mụ na ọ ma yọnga sista ka mụ na ya were jee na nke esi ya apụta ka o zichara ozi ofe esi m nwa sị m na m nwa nwere nsemte ya ehe na oge ruo na ọ ga-apụta mana ihe na-achịkọwara gị na m nwere onwe gị I didn't pay attention to it I'm not interested because I was on my comfort zone things are moving very well ya things are moving very well at age of 25 agbago m two cars eji panda ordinary car ya so akpata m ego n'oke yes akpata m ego n'oke mgbe e rejista Nigeria Limited wụ at the age of about 22 23 years so ihe na-achịkọwala gị bụ ihe nyiwe mmanwa atụ abụna my comfort zone atụ m interested so ganye na mpịawa azụ ebido mpịawa azụ a bidoro n'ụbụ I was doing very well under Goodluck Jonathan I was doing marvelously well even mgbe m hapụgodo contract job by into business novel success computers Abuja I was doing very well importing my laptop, used laptop from US and the computer peripherals from China. I will do very well. Then have my own house in Abuja, have my parents' house there too. Then I was doing well. Mana guardian that my marriage, which I love so much, crashing. And what I'm choice. But immediately all crashing, I was forced to say, no, because I did everything humanly possible to make sure that no stories. Mgbe ahụ ọkara ji ka si mba enough is enough. Mgbe ahụ ka anyị wee jeju West that time was the first time m ji egba afa ịghọtara ihe na gị yes mgbe ahụ ka m ji egba afa wee sị m na time is up. ma ofebe nna ya tụfuru m ji ewachie ya ọ nwụrụ ịwọchiko fim a na-akpọ the testa efu ya m ji ewachie dị ọfụ na ngwachigara dị ọfụ na the greatness even na the family n'anya nna nna anyị bụ ụtọ mba m gara n'ihu ọrụ na onwere ndị m ga-ekwubiri okwu si ya ka ọ ga-esi mee asị m na mụ jegoro n'ihu ọrụ tinye nnata nnata anwa the first midnight m melụ wụ na m anatago kere ihe ụnụ chọrọ ọ mgbe aha ka eji wee gwa m ka m na-emenye ahụ mechi wee sị m mụ jere n'ihu ọrụ m kedu ka m esi wee reach out na m abatago kedu ka m esi wee reach out ndị niile ahụ a chọrọ ka m kwubielu okwu awesị m I had it very clearly that I was trained in when I was in Abuja how to make use of social media na mbụ onye mgbasa ozi ọdịnala Igbo bụrụ onye nchụaja mụ jee bido onye nwụ mgbasa ozi ahụ na m adịgo empowered amụrọdụ m n'ọnya kpatara eji wee dunye m na netwọkịn wee train m on the use of social media because when I was in Abuja as a top network I m na Abuja nwee downlines throughout the whole federation asị m the same method use mebido kụzibe ihe ọdịnala na social media na site n'ụzọ dị etu a na ndị niile anwa bụ ndị a chọrọ ka m zute na mba ezute na site na ya na mmechi dị ya wee so i don't have no choice because at that particular time anapụgo m ihe na-enye m aṅụrị my marriage crashed so kedu ihe m mere m wee bịa n'ihu ọrụ wee kwetazie ya na-ekwe at that point enwere m choice wee bido mgbe m na-eme ihe bido onye mgbalụba anya bụ ọrụ ndị mmadụ si na nsọtụ dị iche iche so the story ebe a mana ihe na-achịkọwara gị bụ na amara m ihe ọ ị na mana ana m achọ ịgwa gị na ije ghara n'ihu ọrụ gị ebe Chukwu chọrọ ka ị nọrọ ị ga-asị na ede ude no matter how difficult oluku so ọtụtụ ndị mmadụ ị nwere ike that my marriage crash that time it's not as a result of ndị mmiri but as a result of my call yes maka na ọ bụrụ na mụ ndị kwesịrị ikwubiri okwu ka udo obi dị na ndụ ha ọ bụrụ na ha enwe adịrọ hapi ha enwere udo na mụ ga-ama enwe udo si na m eje n'ihu m so some of the things ị na-agabiga nwere ike ọ bụrụ na oyiyi na ọgbụgba ndụ gị nwelụ gị na chi gị na mmụọ gị na ha so nwelụ bifo ebi ụwa ma ọ bụ na ihe ị n'ihi ga-alụ nwere ike ọ bụrụ na ọgụ nwa ji aka nghọta ya bụ ihe na ebi ụwa ọta na ị ga-abụ onye mgbasa ozi ma ọ bụ na ị ga-abụ nka ma ọ bụ na ị ga-abụ nka ebiazie n'ụwa at comfort nọrọ n'ihu ọrụ ije na-enweghị ike jee na-emerụ udolime ịghọtara ya ị chọrọ nọchi n'ihu ọrụ a na-akpọzi gị sị na ịdro interested but this is not your thing enwere ike ije pịwa gị azụ ọ mgbe a na-ekwu even mgbe m bidoro m dịnara ihu ọrụ m wee na-asị kere ihe m ga-eme kere ka m ma esi mee kere afọ m ga-aza mgbe ahụ ka chinji wee pụta wee sị m na chi m ga-etugbe m ugbu a mụzaba ugochi tukwe na chi m ga-etugbe m that is I had the name very correctly o nwere onye ọbụla on earth nọ n'afọ anọ ya asịbara m ya years before all recent ka ị nwere ike ị na-akwụsị some similar version of it n'afọ mgbe eji wee lụọ ọrụ so before mmechazie wee chi ọzọ and so on but ị na-achịkọwara gị bụ na jebe n'ihu ọlụ gị o nwere ike ọ bụrụ na ọ maka ọlụ gị kpatara iji enwe showdown o nwere ike bụrụ ihe gbasara iyi ụwa gị rọma mma niile ka bụrụ ọrụ nwere ike ọ bụrụ na e nwere iyi ụwa eriri ka eribasị adịghị iyi ụwa anwa enwekwara ike ihe iji enwe mpịawa azụ na mmadụ ejio na relationship gị nwekwara ike ịbụkwa ihe has to do with ihe mmụọ ka abụ ofu ọ nwekwara ike ihe iji enwe problem nwekwara ike ịbụ character wise yes ịbụ nwaanyị na-ene anya ọ nwere ike ọ bụrụ na problem gị bụ oke ọchịchọ o nwere ike ọ bụrụ na ọ na-agba ekwuo 1 ife ekwuo 1 ikwuo na tu o nwere ike problem ị na-enwe abụrụ na iduru ume ala ịghọtara ya maka na nke bụ eziokwu bụ na nwaanyị ga-adịrịrị submissive ọ bụrụ na ịdụrụ already dị submissive forget relationship forget marriage because it's not going to work for you ịghọtara ya adịghị enwe two captain n'ofu ụgbọ ọ bụrụ na ị chọrọ ịbụ kaptịn then be on bụrụ ero leja nọrọ na nke gị mana as long as you decided to get married the man and the woman they must be submission that is the only medicine for it yes that is the only medicine then ọ bụkwa ndị iwu nwoke iwu lena etu esi enwe ndidi ya enwere e so many things nwere ike ịka ọsụrụ ya enwekwaziri ike minus character wise attitude nwere ike ịbụ nya na-ebutekwara nsogbu mana ọ na-abụ ụdị ihe na-edo a na-eme ndị mmadụ a na-ebo ndị mmiri that is my pain ihe m na-achọ ịkọwara taa na ndị mmiri adịrọ responsible for all the predicaments ya fesara my brother my sister ọ nwere ike ihe na-agabiga taa nwere ike ịbụ as a result of ụjọ yes maka ụfọdụ na-abụ enwe delay marriage enwe so many things ụfọdụ ebe gịnị asị ebughị ndị mmiri enwere ike ụchụ ị na-enwe enwere ike ọ bụrụ ụchụ enwere ụzọ ụchụ ịtọ enwere ụchụ mmadụ gbara onwe ya by the way you live your life lifestyle ị nwere ike ị nwere ike ibutere onwe ụchụ site n'ụdị lifestyle ị na-ebi yes enwere ike ibutere onwe ụchụ site na n'ịnọ na-eke ime nwere ike ibutere onwe gị ụchụ maka ihi na ị na-edina nwaanyị ibe gị ma onye na-edina nwoke ibe gị ị nwere ike ibutere onwe gị ụchụ maka ihi na n'ihi na-ebi ndụ ihe nsọ ana ịbụrụ nwoke ị na-ejekwa nwunye mmadụ ị nwere ike ụdị lifestyle ahụ ị na-ebi nwere ike ibutere ụchụ ka ofu a na-akpọ nke ụchụ mmadụ metara onwe ya maka na ịzụ ụkwụ na nsi abọki yes ọ uchu imetara nwere uchu imetara onwe through your lifestyle the way you live your life ma ọ bụkwa n'imelụ nke nwee nweta ụchụ a na akwụ ụchụ mmụọ mgbe ihe na-ebute ụchụ mmụọ ụchụ mmụọ bụ mgbe imelụ to draw the, uh, of the gods e a na-enweta site many places ị nwere ike ụchụ mmụọ ihe butere ụchụ mmụọ bụrụ na na-eji aka gị megide onye aka ya dị ọcha maka na ike dị gị n'aka ị nwere ike bụrụ ebubo ụgha ma ọ bụ mee something megide mmadụ onye aka ya dị onye e wee bagharịrị si chi m na onye na-eto a na-eme m na ọkarịrị m na-eme m akaja o nwere onye ị ga-eme ya marakwa one day ma nke gogo market n'ogorịtọ adịghị ama ngwụrọ na moto ịkparịzi na mmadụ ma ọ sị ka ị mee mmadụ na ịkarịrị ya o nwere onye ị ga-emejọ na afri mana o nwere onye ị ga-emejọ inwe problem onye ahụ agbagoro nkịtị ma ụmụ mmụọ si elu ga-emegide gị ihe ị na-ajụ ha egwu gịnị na-eme ịghọtara ya yes o nwere ihe ị ga-eme the attract the rot of the gods o nwekwara ihe nwere ike ibutekwa ụtụ mmụọ otu mmụọ nwekwara ike ịbụ mgbe ị nọkịtalụ jee kwatuo ọta maọbụ obi dị na be nna gị ma ọ tụfuo ọfọ ya ị i were ijiji dị na-ahụ onye ọdịbịa gbuo n'ahụ ka ga na-akpọ onye ekotara obodo ekotara ya ị nwere ike iji aka gị jee na okwu mmụọ dị na ọ bụrụ na ị interested na okwu mmụọ ọbụla e set altar which you are not the person that build that altar my brother my sister my right onye ọbụla na-asị ka ọ bịa rụọ ọrụ ezinụlọ kwatuo obi ma ọ ọta dịbe nna gị na-edufu maka na ụbọchị ọ ga-anaghị eme ka m gwa gị ihe mara onye na-abịa ọrụ ezinụlọ na be gị na abụ ọrụcha ọrụ ezinụlọ o nwere ahịfịa ma akpọrọ gị afọ maka dibịa o nwere ike yuzu akwa ma ọ yuzu urie o metụrụ wee jụchaa ahụ ya gwuo na ihe ama ihe ama na ahịa akpụ ya wee gburu onwunwe ya ee n'ọkwa ihe ụnụ si abịa alụ ọkụ ọ bịa lụrụ ụlọ ọ gburu onwunwe emechazie bikobe okwube n'isi ụnụ nwa bụ ndị kpọrọ ya maka na oke dị n'ụlọ gwara nke dị n'ama na azụta na ngịga ndị nna nna ga ewere onye bịara abịa iwe maka na ọ mmadụ sịrị ya bịa ịghọtara ya onye ga-arụchazi ọrụ ezinụlọ onye mere ihu gị ọ dị na-arụ ọrụ ezinụlọ ya agba gị o mechazie anyị nwa na ihu ọrụ ga-agwa gị ihe a na-eme maka na iwu n'ọfisi ọrụzie ebe o were ahịfịa ma ọ wa akwa na ure wee jụtụọ onwe si na ihe ya ma ihe ya mara ahịa amakwa ya n'ọrụ ka ya bịara ihe afọ ya eri ka eji bịa ọ narie mgbe mbido mpi ya ekwe ọ na-ekwe n'isi ụlọ ya so itikwa n'aka n'ihe ọbụla bụ ịkwatu ihe mmụọ yes ọ bụrụ na ị chọrọ ịdọrọ interested na dat particular altar mee as right ya ga-abụ so that ngozi sie na ama erughị aka jewere onwe gị maka na ọ bụrụ na nna gị bụ eh, dangote ịdọrọ interested na wet ya mee ice right nobody will disturb you ịnụgo mm-hmm. uru ruzie ihe ndị kpetara erie uru so ọ nwere otu mmadụ na-ekotara onwe ya ma mmụọ gbara ya maka na o ji aka edeme onwe ya onye ilo mmụọ ịghọtara ya avoid that ọ gwa na otu mmadụ mmadụ nwere ike ịbụ ibie God is inevitable as long as you are on you can never please everybody mark my word ka mmadụ ga-atụ mezaya ndị juu ka herod na-ajụ ha koro onye ụnụ chọrọ ka a hapụrụ ụnụ ọ mesaya ụnụ ka ọ ekperi mbụba ha wee sị sị ha bụ Barnabas ka ọ na ekperima masị ikwu eze ha ịghọtara ya ihe nna achịkọwalụ gị bụ na this is their Messiah nwere ebe o mejọrọ ha mana ha si gbuo ya si hapụrụ ha mbụba nwanne ha nwoke so ka ihe nji ekwuo ihe ahụ ka ị nghọta ka ị ghara ịra asị na onwere onye imejọrọ ọga onwere onye imejọ mana o nwere onye alaikụrụ ya fesi ọ nwere e nwere ike asị ihe o ji kpọghasị abụrụ maka gị nwa ihe o ji kpọghasị wụ maka ọ ọ dịrị gị mma ka mma gị ma ọ bụ nna gị bụrụ nwa bi gị ma ọkwa mmadụ anya na ya bịara ofu ije eji kedu ka anyanwa e, ga-esi ghara ịda eme ọfụma ụmụ nke ya na-eme ọfụma nwa mma gị na-eme ọfụma ịghọtara ya guys jealous o nwere n'ebe nne na nna gị nọ so ịfụna ụzọ onye nwere ike ibute otu then nke ọzọ nwere ike ịbụ out of envy a spell akasịrị akasị yes ihe ndị a bụ ihe nwere ike ibutere gị mpịawa azụ nwere ike ibutekwara ngwọta ebe ya apati tru ji na-ebu ya ndị mmiri enwere nke bụ ndị amoosu enwere nke bụ na ndị amoosu butere ya so ọsọ afa miri emi ya akọwala gị exactly where your problem is coming from don't presume na na nwe adịghị ha nọ ndị mmiri sudos na bịa ọbịa ọbịago dochie azụ ibonye ndị mmiri stop that who does that ọ bụrụ onye nwa bụ the problem the problem bụ na ị mara ebe ihe na-eme si maka na ọ bụrụ na onye amara ebe mmiri si bido mabụ ya ama ebe ya na kwụsị kere ihe na-ekwu gbaa afa miri emi ka ị mara ebe nsogbu gị si ọ dị very important na nke ọzọ na-achịkọwalụ gị bụ na enwere ọda forces nwere ike iso contribute na whatever ya passing mana ihe na-achịkọwalụ above all let me offer solution above all advice m na-enye gị bụ admonition bụ make sure na onwere onye ịzọdọrọ ụkwụ n'isi make sure na onwere onye ị na-emegide intentionally anyasa make sure na ịbụ a bringer of joy to people around you try ya it can please all yes but try onye ị nwere ike ka even a sort of joy, not only human beings, but a sort of joy to every creature. You know why? ka e nwee imirikiti ndị mmadụ ndị na-ekwu okwu ọma n'isi gị weda ma ha bụ mmadụ ma ha bụ animals or elemental beings or entities of powers ka e nwee ụmụ mmụọ eh, na-ekwu okwu ọma n'isi gị I can tell you okwu ọma niile ụmụ mmụọ na-ekwu ma mmadụ na-ekwu nwere ihe ọ na adị to ya value in the spiritual realm sụsụ okwu ọma niile a na-ekwu n'isi gị nwere ihe ọ na-ebukwapụrụ gị nwere ngozi ọ na-ewetara gị nwanne chụba aja ị na-achụrụ ụmụ mmadụ aja na-achụrụ ụmụ mmụọ aja maka na ike dị na ịchụ aja ihe ị na ihe eji si gị ịchụ aja gịnị ka ọ bụ akpọrọ m ya personal relation PR building PR so mgbe ọbụla gị na ụmụ mmụọ dị na mma ị na-achụ aja na-achụ aja ihe ọ na-eme bụ ị na-ebild personal relation ụmụ mmụọ ada ụmụ mmụọ niile anyị na-ebild relation with ga-akaba arụ na-asụrụ ụzọ na-ewetara gị ihe ọma gị na mmadụ na-ekwu okwu kọntrakt gị na mmadụ na-ekwu okwu ihe ọma ọ ya emere gị gị na ụmụ mmụọ dị na mma ụmụ mmụọ ga-eje kọmbisi onye anwa ka o mezuo nkwa o kwere gị nwa ọdịla ka m kwụsị ebe a ụbọchị nta ka anyị chụzie na owere mba n'oge gachụwa na owere nchi so ihe m na-ekwu bụ na ka ị na-anụ olu ma akpọchi n'obi gị bido tata gbaa afa m ebi mara ezatịla ebe ihe na-eme gị si above all na-achụ aja na-achụ aja ịghọta ihe aja na-eme ịghọta ihe saraka na-alụ ee mana ana m asị gị e emere nwa si ma egwa nwa nọsi ike ị na-achụ aja ị na-achụrụ ụmụ mmadụ na-achụrụ ụmụ mmụọ maka na agbanarụ ajọ mmadụ ịchụkwa aja iwe gbanara ụmụ ajọ mmụọ maka na ụmụ mmụọ ezigbo mmụọ ị na-achụrụ aja ga-eburu gị agha wee megide ajọ mmụọ ọbụla gasị n'okike ama erughị aka ikechi ozi a metụ aka na share button maka ị na-eme nke a ịhụma ma ele gị agụkwa m ụfọdụ isi ndị niile sonyere anyị na aja nke ọnwa disemba ya na n'isi ndị friends of the temple and children of the temple a sị na ọmaka ga-emere ụnụ a sị m na akakaka ya amụ na jijia ya amụ ụnụ a sị m na unu ga-ejere obodo na unu ga-anakwaziri obodo a sị na obodo ọbụla ụlọ nọ unu ga-eweta ihe ọma dị na mba wụnata n'ụlọ n'ọwa akụrụ ụlọ ekwu onye kparịa a sị m na ụlọ ama nwụchi na ụlọ ama efuchu, a sị m na ụlọ gbuo n'ihu na ụnụ ga-ebute mma ụnụ gbuo n'azụ ụnụ ga-ebute mma ụnụ gbuo n'aka nri na ụnụ ga-ebute mma ụlọ egbuo n'aka ebe na ụnụ ga-ebute mma a sị m ihe ụnụ ga-eri ya bịa ihe eri ụnụ ya gbata ezi ezi n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ọ dị ike na si n'aka ya bịa ọnwa ajụjụ ị nwere na nkụzi a nkụzi ihe ese dịkwana meseji na WhatsApp 0813 I repeat 0813 ka Chukwu Okike pụrụ ime ihe niile gọzie ụnụ ekwubie m okwu na distansị ama abụghị ebara ya ezughi ama abụghị ka ihe ọma meela ụnụ n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ka ọ dịkwa echi niile n'oge awa nke eziokwu udo dịrị ụnụ maka ndị enyi m ndị enyi m metara onwe m onwezie meseji ozi chọrọ ịdrọpụrụ m na my personal WhatsApp nọmba. remember is only message drọpụ ya na 0805 78 672 I repeat 0805 seven eight three seven six seven two ka ị na-emetụ aka na share button remain blessed daalụ